AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ịbịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie ọ dị ihe m chọpụtara na nso nso a achọpụtara m na ọ bụrụ na ọ dị nwa agbọghọ nke abịara ịlụ otu onye ma ọ bụ onye ọzọ n'ezinụlọ ahụ ndị bịara ịlụ nwaanyị asị alụla ya ọ na-abụ ihe mwute nye nwa agbọghọ dị otu a ya eme ụfọdụ n'ime ha ọ bụrụ ụrị na emechara lụọ ha ha bata n'ezinụlọ ahụ ọ dịghị onye ha na-achọ iji anyị ịhụ ma tutu anyị na-agawa n'iru na ntụgharị uche a ajụjụ mụ onwe m na-ajụ bụ ọ bụ gịnị pụrụ ime ka asị ka alụla nwa agbọghọ nke nwaokorobịa ahụ wụrụ nwee mkpebi nweekwa mmasị na ọ ga-alụ ya anyị lee ya anya n'ụzọ dị otu a anyị pụrụ ịkpọrọ echiche anyị laa n'ụzọ dị ka eleghị anya nwa agbọghọ a agụghị akwụkwọ dịka nwokorobịa ahụ si gụọ akwụkwọ eleghị anya agwa ya adịghị mma eleghị anya ezinụlọ ahụ chọrọ onye dị ogologo ma ya onwe ya dị mkpụmkpụ eleghị anya ezinụlọ ahụ chọrọ onye dị ọcha ma mụ onwe m dị oji eleghị anya ya bụrụ na ezinụlọ m si pụta abụghị ezigbo ezinụlọ eleghị anya ya bụrụ na obodo m si n'ime ya pụta bụ obodo nke na-adịghị ihe bụ arụ nye ha na ọtụtụ ihe ndị ọzọ ndị pụrụ ime ka mmadụ nweta onwe ya n'ọnọdụ dị otu a asị alụla ya biko onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka anyị legharịa legharịakwa anya ihe ndị anyị gụpụtara enwere ike ile anya asị alụla onye dị otu a mara ma ọ dị ihe nwere ike ime maka ha obi m na-agwa m sị na ọ bụrụ N'ọbụna agwa m adịghị mma ọ bụ na ọ dịghị ihe m nwere ike ime iwuli agwa m elu ọ bụrụ na ndị mkpụmkpụ ọ dịghị ihe m pụrụ ime na nke a ọ dịghị ihe m pụrụ ime ma ọ bụrụ na abụ m onye dị oji ma chọrọ onye dị ọcha n'ezinụlọ m si pụta ọ dị ihe a pụrụ ime gbasara nke a obodo m si pụta ọ dị ihe a pụrụ ime gbasara ihe ndị dị otu a apụrụ m iwuli agwa m elu apụrụ m igosi mmasị ịgụ akwụkwọ ma ọ bụrụ na a hazie ya dị ka anyị gara uworo ugbu a gịnị ọzọ bụ ihe a na-ele anya n'aka m site n'iwulite agwa m elu site n'ịchọpụta ihe ndị ahụ nke mere ka agwa m bụrụ ihe na-ezighị ezi site n'inwe mkpebi ịhapụ ihe ndị dị otu a ị ga-ahụ n'ezinụlọ ahụ anya ha ji hụ m ụbọchị m batara ga-abụkwa anya ha ga-eji na-ahụ m ọ bụrụ na m nwee ịhụnanya nye onye ọ bụla nke m hụrụ n'ezinụlọ nke m zutere n'ebe m gara ije dị echiche ezinụlọ ahụ niile ebe m nọ ga-agbanwe ọ bụrụ na m bie ndụ nke ga-eme ka ọ bụrụ na emenwe ihe n'ezinụlọ ahụ ma ahụbeghị m asị na ezubeghị na ọ dị onye a na-ele anya ya ka ọ bịa echere m na nke a ga-aka kwụọ m ụgwọ ọ bụrụ na m nwere obiọma nye onye ọ bụla leruo anya ala mụọ ndụ ndị m bịara n'ụlọ ha mara otu mụ na ha ga-esi wee bie ka udo wee dị na-abụghị mgbe ọbụla ọ dapụtara na nwoke chọrọ iwelara nne ya ọbụnaghị otu naira ma nachie ya tinye n'akpa si na ọkwa nne gị si alụla m ọkwa ụmụnne gị si alụla m ọ dịghị ihe ọ bụla si ebe a ga-agbabara ha gịnị ka nke a na-egosi ihe ị na-eme ọ bụghị ịgwa ndị ahụ na ihe ha hụrụ ebe ị nọ n'ọbụ otu ịdị nwanne di gị abịa ị gaghị akpọ ya mmadụ gịnị ka ị na-eme ọ bụ ịgwa ha na obi ọjọọ ahụ ekwuru okwu ya iji bịa na ọ bụ ihe iji bịa lee anya ka m gwa gị n'ezinụlọ ọ bụla ị banyere nwa agbọghọ ọbụla a na-achọ ịhụ ihe dị iche a na-achọ ịhụ mgbanwe n'ahụ di gị na ndụ di gị na-ebi a na-achọ ka ị nwee nhuku ezi nhuku n'ezinụlọ ahụ niile ma onye ukwu ma onye nta a na-achọ ịhụ gị dị ka onye ọ ị nọ ya n'ezinụlọ ahụ ha amata na ọ dị ihe pụrụ n'ezinụlọ ahụ mgbe ị batara onye ọbụla bụrụ onye nwere ọnụ ọchị gị onye mụ na ya na-atụgharị uche n'ihi oge aga m asị na-echekọta isiokwu a ọ bụrụ na a bịara ịlụ gị asị alụla gị emechaa nwa okorobịa chọrọ ịlụ gị esi ọnwụ lụọ gị Ị ịga rue ebe ahụ emechụla ya ihu emechụla chineke ihu mee ka a marasị na ihe ahụ a hụrụ si na ị abata abụghị otu ede ka ị wee bụrụ onye a ga-akwanyere ugwu kwanyere ezinụlọ isi pụta ugwu kwanyere obodo isi pụta ugwu ihe ọ bụla gbasara gị akpọ ya ihe chineke elee gị anya gọzie gị mmadụ niile ndị nọ gị gburugburu a na-echere gị echiche ọma biko mgbe ị na-atụgharị uche n'ụzọ dị otu a ebe ahụ nke ị na-aga ije dị ọ ga-adabara gị jehova ga-eleta gị ị ga-abụ onye iru ọma kpọrọ ya gaziere gị obi anyị jupụtara n'ọṅụ anyị na-ekele chineke onye kere eluigwe n'ụwa n'olu ọma nke o nyere ndị ọbụbụ anyị n'ụbọchị taa unu emeela na abụ ọma nke unu nyere anyị anyị chọrọ iwere ohere ọma kelee nwanne anyị nwoke ndị na-akpọtụrụ anyị nwanne anyị nwoke Sylvester onye na-ege site na bapok universiti anyị na-asị ka mara chineke nọnyere gị ka udo ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen otu aka aka njikwa na-ekele nwanne anyị nwoke aja onye kpọtụrụ anyị site na Anambra steeti na Naijiria ebe anyị nọkwa anyị na-asị ka ịhụnanya Chineke ngọzi ya nọnyere gị na ezinụlọ gị ihe ọ bụla nke ị na-eme nke na-atọ Chineke obi ụtọ ọ ga na-aga n'iru n'aha Jizọs elda Everatus Ogbu onye kpọtụrụ anyị site na Taraba steeti obiọma ka anyị jikwa na-ekele gị na-asị jisi ike na ọlụọma ị na-alụ na Taraba steeti Chineke ga na-agba gị ume na-anọnyere gị n'ihe ọbụla nke ị na-eme ka anyị kelekwa nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti anyị mana Chineke na-edo unu n'udo ọ na-agwa anyị na Chineke na-eme ihe rịba ama n'ime ndụ ya na ezinụlọ ya arụ ekpere anyị bụ ka ị kwesie na chineke ike site na chineke pụrụ ime ihe niile dị mma nwanne anyị nwoke Kingsley eze onye kpọtụrụ anyị site na Kaduna steeti anyị na-arịọ ka ya chineke amara ya bara gị na gị ụba n'aha jizọs amen nwanne anyị nwoke jeromi onye kpọtụrụ anyị site na Jos naijiria imeela na akpọtụrụ anyị ọ ka bụ onye okenye kasịmia ji egbu onye na-akpọtụ anyị na-ajụ ajụjụ na-ekpere anyị ekpere obi na-adị anyị ụtọ mgbe ọ bụla ị na-akpọtụrụ anyị nwanne anyị nwoke kasimia aji egbu onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti arụ ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs ndị kpọtụrụ anyị unu emeela ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị na 0706 7224 0706 363 7224. ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Amen. anyị na-amalite ọzọ n'ụbọchị taa na mgbasa ozi anyị kesịrị sitere na akwụkwọ nsọ n'ikuku nye ọra mmadụ ọ bụkwa ihe dị mma na anyị ga-akpọ ndị anyị na ha na-eso amụkọ akwụkwọ nsọ ka ha bịa nso were ihe odide ha wekwara akwụkwọ nsọ n'ihi na ọtụtụ ebe anyị ga-ekwupụta dị n'akwụkwọ nsọ ha nwere ike ka onye ọbụla nwere ike ịtụgharị uche n'ime ya iji mata ọdịmkpa bụ ihe ndị nke anyị kọwara isi otu a soro ya inweta ihe niile nke onye nwe anyị jehova chọrọ n'aka anyị anyị na-amalite na ekpere onye nwe anyị anyị na-ekele gị n'ihi ohere ọzọ nke nyere anyị n'ụbọchị taa ịbịa ịnụrụ okwu gị anyị na-echekwa oru gị n'iru gị bụ onye iji akwara ngwa ọlụ n'oge awa ka inye ya ikikere nke nkwusa ozi a ka ndị anyị ndị na-anụ ya nwekwa mmụọ nke ịnabata ya n'ezi obi tinye ya n'uchu na ndụ ha ka ọ bụrụ ncheta bụkwara nduzi nye ha ruo mgbe onye nwanyị ga-abịa ịkpọpụ anyị n'ụwa nke a nke kara nka anyị rịọrọ okwukwe n'aha jizọs bụ onye nwanyị eme ihe anyị na-ekwu ma ihe anyị ga-akọwa taa ma ọ bụ ọmụmụ anyị debere isi na ihe dị mkpa n'etiti kraịst na ndị ọdịnala ndị na-eme obodo ndị ukwuu ndị a maara na aha ha ndị akwụkwọ nsọ kpọrọ ndị ode akwụkwọ ndị na-achị achị ma ọ bụ ndị iru abụọ ihe kraịst kpọ ndị a aha nke ha mara na ha na-aza bụ ntọala nke usoro ibi ndụ ha anyị na-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ Matiu isi nke iri na ise anyị na-amalite na nke mbụ ebe a na-eme ka anyị mara na ndị ode akwụkwọ na ndị farisii ndị nọ na jerusalem jerusalem bụ ụlọ ukwu nke chineke ebe a na-agbakọ na-efe jehova ofufe enwere ndị okenye mgbe kraịst batara ebe ahụ enwere nghọtahie nke fụtara n'etiti ha kraịst na-akụzi usoro mmadụ ga-eji bịa ndụ dị ka akwụkwọ nsọ nyere ntụziaka na ọ ọdịnala ka eji mara ndị obodo ma ọ bụ ihe ndị obodo chekubere na ọ bụ ihe mmadụ na-aghaghị ime nke pụrụ eduba ya n'ala eze eluigwe nkụzi ndị a na bụ ihe kraịst bịara hụ n'etiti ụmụ mmadụ n'etiti ndị okenye na nzukọ ndị a mara na aha ha kraịst wee mee ka ha mata na usoro ndị a agaghị enyere mmadụ ọbụla aka iketa ndụ ebighị ebi kama na mmadụ ga-elekwasị anya na ụdị ihe nke kraịst na-ekwusa ihe ọ na-akụzi dịka ụkpụrụ na ntụziaka nke ga-eduba mmadụ na ndụ ebighị ebi site na nkụzi ha igosi na ọdịnala nke obodo bụ nke na-aghaghị edebe ndị ọdịnala ndị a bụ na mmadụ agaghị arapụ ịkwụ aka ma ọ bụ mgbe ọ na-eri nri n'ihi na nke a bụ omenala ntọala nke obodo lekwasịrị anya na ọ bụ ihe dị mkpa nke na agha gị idebe ma kraịst na-ekwupụta na ihe dị otu a abụ ya ga-akpọba mmadụ alaeze eluigwe kama na a ga-ele anya na ntụziaka n'okpuru nke kraịst ige chineke ntị ịmata ihe chineke na-ekwu kraịst mere ihe ọ pụrụ ime ịgbanwe akọluche ndị a na nghọta ndị a ma ha nọdesiri ike dịka ọ bụ ntọala ha kraịst wee gụọ ha dịka ndị iru abụọ ndị ekwuo ha laghachi kwuo ihe ọzọ jehova bụ onye a na-efe eme ka aghọta n'ezie na vaasị nke asatọ na mmadụ ndị dị otu a na-abịa nso n'ebe kraịst nọ ma ihe ha na-edebe ihe ha na-ekwupụta bụ ihe nke si na ire nke onwe ha na-abụghị site na kraịst jizọs onye nwanyị wee mee ka amata nke ọma na mmadụ ndị dị otu a n'ezie na ha na-efe chineke ma na-edebe ihe mmadụ nyere n'iwu ka ọ bụrụ ozizi ha n'ihi ọnọdụ dị otu a onye nwanyị sị na ọbụna mgbe ọnụ ka ha na-efe ya mana obi ha dị anya n'ebe chineke dị obi mmadụ dị anya bụ ime ihe nke ọ chọrọ ihe nke ọ gụpụtara n'onwe ya idebe ya dịka ụkpụrụ nke ndị okenye debere na-enweghị mgbanwe ọbụla ha ga-asị ka anyị fekwa kraịst n'ihi na nke a bụkwa ntọala anyị mana ịhụ na ụdị ofufe ha n'ebe kraịst nọ dị iche ha adịghị aga dịka kraịst doziri ma ọ bụ dịka akwụkwọ nsọ kọwara ya mere dịka mmadụ dịka ndị kwere ekwe anyị aghaghị ige ntị n'okwu nke onye nwe anyị bụ onye kere anyị bụ onye mere ka anyị dị n'ụwa mgbe kraịst na-eme ka ha mara na ihe dị n'obi na amokwu nke iri na otu bụ ihe na-eme ka mmadụ sụọ ngọngọ ma ọ bụ mmadụ mee mmehie na ọ bụghị ihe nke eriri eri n'ọnụ nke a dịkwa iche n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara na ọ dị ihe ndị anyị kwesịrị iri nke dị ọcha ihe ndị anyị na-ekwesịghị iri nke na-adịghị ọcha n'ihi ndụ anyị ma ọ bụ arụ anyị n'ihi na ọtụtụ oge ihe oriri ndị anyị na-eri pụrụ iweta nrịanrịa dị iche sikwe na nrịanrịa otinye mmadụ n'ọnwụ mana echiche nke jọrọ njọ nke si na mmadụ pụta bụ igbu mmadụ izu ori ịkwa iko ime ihe ọjọọ ndị a niile dị iche iche ihe ndị a dịwo na mkpụrụ obi ọ bụ ihe mmadụ riri eri na mmadụ akwọghị aka jee rie nri ga-eme ka onye dị otu a rụọ mba kama ihe ọjọọ nke echiche mmadụ na-eche mmegide dị iche iche ịnara mmadụ ihe n'ike imegide nwaanyị si mkpe ime ka ụmụ ndị na-enweghị nne ihe rutere ha ka a ghara inye ha n'ozuzu oke ihe ndị a bụ ihe dị n'echiche ihe echiche na-echepụta E, a na-alụ ya dịka ọlụ a na-eji ya eme ihe imegide ndị a n'ihi na o nweghị onye ga-ekwuchitere ha ọ bụ ọnọdụ dị otu a na ntọala dị otu a na nchepụta dị otu a bụ ihe pụrụ emerụ mmadụ ya mere akwụkwọ nsọ bụ ebe ntụziaka anyị niile kwesịrị adị anyị gụọ ya tinye ya uche rịọ kraịst ka onye anyị mmụọ nke nghọta anyị ghọta ya anyị arapụ ntọala ịzụ ije nke ndị bu anyị ụzọ na-abụghị site na ntụziaka nke kraịst n'ihi na onye nwanyị agha aghaghị ịbịa ọlụ niile ka na ọghaghị ime ka ọ pụta n'ikpe nke ziri ezi na nke na-ezighị ezi anyị lụọ nke ọma kraịst ga-anabata anyị mee ka ọ dịrị anyị mma ịba n'ala eze n'ihi na nke a aghaghị bụ mgbaru ọsọ onye ọbụla nke kwere ekwe ya mere ana m akpọ anyị niile n'ụbọchị taa ka anyị lee anya n'ime okwu ndị a were ya zụọ ndụ anyị ichere ọbịbịa nke onye nwanyị. ka ọ dịrị anyị niile mma na aha jizọs kraịst bụ onye nwanyị onye mgbasa ozi chukwuemeka ngozi aja imela n'ozi ọma nke iwetara anyị nke ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ịhụnanya ya bara gị ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị na nwere ike ịkwụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo bụ maọbụ at gmail imeela onye ọma na-ege ntị na-anọnyere anyị ka Chineke dozie okwu ya n'ime ndụ gị n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo